iche iche ugbu a bụ oge ịkọrọ anyị abịagokwa ka anyị mee ka anyị si eme kwa oge ka anyị na ụlọ nọrọ ya ịkpa nkata ịtụgharị uche na ka ịkpa maka ọdịmma ndị Igbo na-akpata obi ya na ụwa niile ebe ndị Igbo nọ aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ na-alụ na mgbede a bụ maazị Ejikeme Ọbara maazị Kanayọ Odeluga igbo mma mma n'ụtụtụ ọma ndị na-ege anyị ntị n'ala igbo na ụkọchukwu Austin Ọkigbo ya dịrị mma dịka anyị na-ada emebe anyị ga-eme ihe dịka isi akụkọ tupu anyị abanye ọ bụrụ na uche unu dị ya ụbọchị ole na ole gara aga n'ụbọchị nke ah, Jenụwarị gbara ụbọchị iri na isii bụ mmemme na ncheta ngwụcha na ọgụ Naijiria na Biafra ya bụ agha Biafra na Naijiria ụbọchị ahụ ka ndị Biafra debelụ ngwa agha ha wee chọba udo wee chọọ ka ekpezie wee rapụ iji ngwa ọgụ kama ha ka anyị na ndị Naijiria chọọ ụzọ ọzọ anyị ga-esi wee bi etu anyị ga-esi wee nwere onwe anyị na nzọrịta na ịnụ ọgụ nweta onwe ahụ Biafra na ajụjụ anyị bụrụzie ọ bụ na Biafra zi ka ha bụrụ ndị Naijiria a soro Naijiria mebe ka ha si eme ka ọ bụ na ndị Biafra mgbe ahụ chegharị ka isi ụzọ ọzọ wee chọọ anya bụ ihe a na-achọ ma ka anyị na-etinye ọnụ na nke ahụ anyị ga-enekwa n'anya fụ ka ụbọchị dị tata n'ala Igbo ebe ndị Igbo bi kedu ka anyị si akwadobe kedu ka anyị si wee nọdụ dịka ndị a na-achị achị ma ọ bụ ndị na-achị achị kedu ihe anyị na-eme iji kwado onwe anyị ime ka anyị bụrụ ndị na-arọpụta ndị anyị chọrọ ka ha na-ejere anyị ozi dịka anyị si ịgba n'izu gara aga ya bụ nkata anyị ga-eneba nkwu anya ịma kedu ihe anyị kwesịrị ị na-eme iji wee mee ka ndị nọchitere anya anyị n'ihe gbasatara um, ọchịchị onye kwuo uche ya bụrụ ezie na ndị agha na-ejere anyị ozi ihe ndị a ka anyị ga-atụbanye ọnụ kpaa ụka maka ya ma o nwee ọzọ dapụtara ka anyị na-akpa dịka anyị e si eme n'oge gara aga anyị ga-aga n'iru ịbịa ma tupu m enye ya n'aka um, ụkọchukwu ka o dula anyị gaba biko gịwa na-ege anyị ntị ma ọ bụ na fesbuk maọbụ ebe ọ ị na-ege ntị tinye ọnụ n'okwu a ọ bụrụ na ọ na fesbuk gị nọ ị gaa n'Igbo Heritage Institute ebe ị ga na-anụ onu anyị ugbu a mee ka anyị hụ ebumnobi gị haziela anyị ihe iche onwe nke anyị ekwutere ekwanụ ka anyị mara mana anyị ga-achọ ịma ihe dị gị n'obi ka anyị wee mụta ihe ọzọ ọ bụrụkwa niile ego ya n'oge anyị oge emechagoro ya ị na-afụ ya oge akpachagoro ya bụ nkata itinyekwa e, ebumnobi gị na elo gị na Fesbuk ebe ahụ anyị ga-ahụ ya ọ bụrụ na pọdkast ọ bụrụ na pọdkast gị nwere etu esi ezi ozi zie ya ozi n'etu ahụ ebe ị ga etinye ozi ebe ọ itinye ozi na pọdkast ọ ga-elute ya aka na pọdkast biko chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo biko ụkọchukwu duru anyị gaba maazị Oke Ụkọchukwu ndị na-ege anyị ntị ya dịrị nụ mma dịka maazị Oke Ụkọchukwu siri kwuo ihe abụọ dị anyị mkpa anyị chọrọ ka anyị lebara anya taa bụ ncheta mgbe ndị ọchịagha efiọn iwerela gbasoro aka n'ala dị na o na ihe ka agha akwụsị ma were ike nyefee maazị gọvanọ agha wee bie dịka maazị Oke kwuru Ajụjụ anyị kwesịrị ịjụ onwe anyị bụ mgbe anyị si na agha ebiela ka anyị laghachite na Naijiria, ọ pụtara na ndị Igbo atụpụola echemeche ha gbasara inwere onwe ha na Biafra ọ pụtara na ndị niile bi n'ọwụwa anyanwụ Naijiria na ndị anyị na ha so emekọrịta n'oge ahụ na mpaghara na-akpọ Biafra ọ pụtara na anyị akpụfuola ya kpamkpam na onweghịzi ihe ọbụla gbasara Biafra anyị chọrọ itinye ọnụ na ya ma nke gbasara anyị ọ bụrụ otu ahụ ezi ihe mere anyị ji ekwu ndị mmadụ ji ezelite iche ugbu a ekwu okwu Biafra ma ọ bụrụkwa n'otu ahụ olee ihe wu echemeche ndị mmadụ n'oge ahụ na ndị ahụ bịanyere aka na akwụkwọ a na-akpọ ahịra deklarashọn ka anyị bepụtara anyị lekwara ọtụtụ oge na mkparịta ụka olee ihe ha chere maka o nwere ihe a na-akpọ Naijirianism ha rụtụrụ aka bụ ihe n'uche ha na otu ha si dee ya a ga-asị na ha na-akpọ arụ na mpụ mm-hmm. anyị na-achọghị ka agụnye anyị na ya mm-hmm. oleezi ihe wụ na-echemeche ha ma dị maazị Ikembojukwu ma ọ lọtachara na mgbe e bidoro pati ndọrọ ndọrọ ọchịchị a na-akpọ APGA kedu ihe wee echemeche ha n'ihe gbasara okwu a na-ekwu a na-akpọ Biafra ọ bụ ihe a ka anyị chọrọ ka anyị leba anya ọtụtụ ụfọdụ ndị mmadụ ugbu a ka ọ dị ugbu a ebidola kpọtụwa ya ha dịka senetọ abalị ibe okwuru okwu ihe gbasara Biafra of the mind hmm. ya Biafra nke nọ n'uche ya wụrụ nke dị iche enwere ihe dị iche na nke ahụ na nakwanụ nke ndị na-adọ ndọrọ ndọrọ Biafra ugbu a ka ọ bụrụ ihe a ga-enye ka a kewaa Naijiria ka onye ọla lawụrụ onwe ya ọ hmm. chọrọ ka anyị bido okwu a lebawa anya mgbe agha Naijiria agha Biafra biri ọ pụtara na ndị Igbo na ọha ndị mmadụ si na mpaghara ọwụwa anyanwụ Naijiria wuo ihe a na-akpọ Biafra ha buru n'ebumnuche ha ọ bụ na anyị amaghịzi ihe wụ Biafra na ya maazị ejike tinyekwara anyị okwu ọnụ olee ihe wụ Ịtụnye okwu ọnụ achọrọ m ibido n'isi maka ndị ịma ihe mgbe agha biri. Agha Biafra biri maka agụrụ ọ agụrụ gburu Biafra ee mgbe ị na-edunye nwoke ga-alụ agha ọ nọrọla n'ihu agha otu ụbọchị ụbọchị abụọ ụbọchị atọ na-aga otu izu ụka oribe nri ee ndị dịkwanụ na-anaghị alụ agha nọ n'ime otu aka ee Eh, nnukwu agụụ si agụgbuchi agha amarala ụmụazị ole nwụrụnụ na oge agha Biafra ya bụ na ọwụhụ na eh, ọwụhụ na mmụọ ndị Biafra dara daruo nke onye ọbụla na-agbara Biafra ọsọ ọ na ewerela agụụ wee merụọ ndị Biafra ahụ wee napụzie ha ume ịlụ agha ma weregodu nke ahụ ihe a ga-ajụ nke mbụ ele ihe eji lụwa agha Biafra ọ mmegbu mmegbu e na-emegbu e, e, arụ ebuso ndị niile si na ọwụwa anyanwụ maka ọwụ naanị ndị Igbo ma ndị agbata obi anyị ndị Efik ndị Ijọ Ibibio Anan ha dum emerụrụ anyị niile ahụ alatasị ka anyị nwere n'onwe anyị onye ịchụgidoro chụba n'ụlọ nna ya elekwena ebe ọzọ ọ ga-aga ọ ya butere agha o teele mgbe anyị na-ekwu okwu ahịara deklarashọn otu ihe m bukwe n'obi na-ekwu na-ekwuchi ike mgbe a na-alụ agha mgbe ihe na-echiri ndị Biafra ike mgbe anyị na-enweghị onye ma ka echi ga-adị ndị ma ihe ndị ma ihe n'obodo ahụ akpọrọ Biafra ewee bịakọta ọnụ wee sị lekwa ụdị obodo anyị chọrọ ibi na ya ma agha bee Eche m ihe a wụ ebumnobi onye ọbụla kpọrọ onwe onye Biafra mgbe ahụ agha ebeele ndị meriri agha emeriele maka eh, mụa na-eche ọ uru anyịnwa ị na-asị eh, dịka ndị na-asị no victor no vanquish ihe ahụ washi ndị Naijiria meriri agha anyị nwawo ndị emeriri emeri mana ka ị meriri n'anụ ahụ ị meriri n'obi obumnuche onye ọbụla oge ahụ wụ ka a zọọ ndụ maka na ndụ dị ihe ọbụla mmadụ na-echekwube ọ ga-ahụ ya anyị azọtala ndụ igbo igbo ka m wapụzie biafra laa n'ala igbo asọvaiv ala egbu anyị niile ọ ebumnobi anyị ihe anyị niile kwekọtarịtara bụ ihe anyị chọrọ ka ọ bụrụ ka ala igbo ga-adị ọ ya ka anyị hapụzi ya n'ala ya wụ na mgbe onye dịka abalị ibe na-ekwu na Biafra wụ Biafra of the mind n'uche m ọ ihe ọma ihe ọma Igbo chọrọ onwe ọya wụ Biafra ahụ n'ọzi anyịnwa ga-ele anya ka e ga-eme ala Igbo e ga-eme ka esi achị n'ala Igbo e ga-eme ka nwanne na nwanne si emekọ n'ala Igbo e ga-eme ka ọganihu ga na-aga n'ala Igbo ka ọ dị ka anyị e zuwe mgbe anyị na-achọ Biafra Maazị Odeluga um, ọ dị ka ọ ihe prọfesọ Wole Soyinka kwuru mgbe ọ bịachara um, the Biafran region ịbịa hụ enyi ya nwoke Christopher Okigbo laruo ya sị ha Biafra cannot be defeated ọtụtụ ndị mmadụ ka na-echetara ya hụcha ya na-asị ha n'ihe ahụ ya kwuru ụkwa ihe ya kpa n'ọnụ mm-hmm. Biafra cannot be defeated n'ihi na ya bịa kọwaa ya n'ihe ya jiri ibu na-ekwu mgbe ahụ abụghị the physical defeat ya mmeri Biafra nke the physical defeat kama na na the ideology the mindset ebumnuche ịkpalitere mmụọ ndị a ha ji si na ha chọrọ Biafra na mmụọ ahụ onweghị ihe mere ka e gbuo ya ya wụ ihe maazị Ejike na-akọwara anyị ebe a na ee na maazị efiọn nyefere nyefere ike dị na ọ ga-ebiela anyị achọghịzi ịlụ ọka azọ ndụ mana ọ pụtahụ na ndị Igbo nọkwanụ na ndị niile nọ n'ọwụwa anyanwụ na mpaghara na-akpọ Biafra n'oge ahụ amaazị ihe anyị chọrọ mana ajụjụ anyị na-ajụkwawo m chọrọ ka gị tinyetukwuo ya ọnụ ụziwo ihe ahụ ọwụzi ọkacha ma eleba ya anya site na ihe edere na a na-ekwu Naijirianism a nnyefe aka nnyefe aka ahụ enyefere n'oge ahụ nnyefe ọchịchị ahụ enyefere n'oge ahụ ọwụzi na anyị amaghụzi ihe anyị chọrọ na anyị chọziri ịbanyezi na Naijirianism ahụ puo na ya kọwụ o nwere ihe ọzọ ọ nwere otu ọzọ ebu ndị Igbo ochie ga echiche ihe anyị chọrọ na otu anyị ga-esi nwee ike nwetakwa ihe aha anyị chọrọ ka anyị ka nọ na Naịjirịa mm-hmm. mba okwu amaka ịma na nwa amadi afọ bụ wele ịma ọ na-afụ na mmụọ na-afụ na ife bụ mmadụ na-eche uche maka ajụjụ ịjụ bụ anyị agbaferụzi aka na-asị ife ụwa gbatazi ka anyị ṅụwa ka ọ nwee ife anyị ka bụ n'obi mgbe maazị eh, ejike na-ekwu okwu ka ọ gbaa n'uche na ife gbasalụ Biafra ebidokwonụ tọọsọ mgbe anyị na-ebubere ndị Igbo n'ugwu ma ọ bụ wee kpaba ndị Igbo esu Igbo wee gbaa ọsọ na ugwu ọsọ gbaa na Legọs gbaa na ọtụtụ ebe na-abụrụ ala Igbo wee nata ala maka mgbe ndị Britain UK bụrụ agha kolonializm wee bịaba anyị ụfụ mgbe fa bidozi wee wepụtaba agwa fa ụdị adịrọ mma igbo igbo jụkwọlụ ya bụ ọ ndị sụrụ oyibo asị na mgbe afọ ka self determination spirit afọ ji wee gbaa n'ife o ji wee bụ na igbo tụmadụ otu dịka igbo igbo eh, union ndị ACNC na ọtụtụ ndị igbo gbara ọkpụrụkpụ ọ nwere onye igbo ọbụla etiri aka tinye anya tinye ụkwụ tinye akụ akụ na ụba ịfụ na asị ndị be Eliza ha na ọ mgbe afọ ka ndị Igbo ji na-asị na mmadụ inwe onwe ka onye kere agbụ wee nata na Naijiria wee na-asị na anyị ga eme ife dị m ya mana olue ka ndị anyị na eh, nta afọ ji wee tụgharịa wee na-asụ na ọkwụ anyị dịka ụkwụ ele wee gbakọ ịgbara anyị egbe anyị wee sị mba ee eh, nọọsụ osisi ga-abụ na asị na anyị egwe ọkwụrụ na onye ajụrụ ajụ a na-ajụ onwe ya ọkwọrọ ya ka anyị ji wee baa n'iji anyị baa iji anyị baa abụrọkwana ịnụ ọgụ na ije ba bụ na anyị si nwa mmụọ emegbuna nwa mmadụ ma nwa mmadụ emegbu emegbuna nwa mmụọ onye na nke onye na nke ha nọ na nke ba ka anyị nọrọ nke anyị onye bụrụzie agha bịa be m ka anyị mazie ka anyị ga-esi megide wee zụ isi onwe anyị maka na mgbe a na-egbu Igbo na ọbụna Mee ọbụna Julaị ọ bụ Septemba Ọktoba 56 gọwanụ ma ndị ọchịchị Naijiria bụ ndị amị ndị ọchịagha niile ọnwụrụ nketụ ile ọnụ na avanja so n'ife ndị dị n'alụ afọ Igbo wee sị ka na ndị ndị agbata obi fa ka anyị na n'ọnụ ọwụwa anyanwụ wee sị ka anyị nọkọ ọnụ na ife ejizi bụrụ bịakwute anyị na ha si na agha anyị apụ E wee nụba anya bụ ọgụ so n'ibe nji wee na-akọwa nkọwa bụ ka ndị be anyị ghọta na ebe ka na-ebe ịgbama ọgbanye si n'ahịa ebego nwa ọgbanye si n'ahịa ebego na-abịa nwa ọgbanye ebego ọkụ dali ibe nwa dali n'etiti ọganyala n'etiti ọbenye ka maka na ị ga kwue ntị emụ ife nwa amadi afọ bụ agụ bụ Philip Efion Major General Philip Efion okwu ọ na mba ụwa niile ọ dị mma itule ana ka ngwaluna ya edele ya n'oyibo ọ si I Philip Efion do hereby declare I give you not only my own personal assurances, but also those of my fellow officers and colleagues and of the entire former Biafran people of our fullest cooperation and very sincere wishesịa best wishes for the future ndị Igbo ji ezigbo obi dị ka arabi veta na uche ka ọ bụla anwụ dịka maazị Obasi kọwa na anụgo ya bụ ọgụ ọ bụrụ na ike gwụrụ anyị kama na isi apụtara, agụụ na chigụzi anyị e wee sị ka na-eje onye dị ndụ na-eme ife ịghọtago e ee anyị wee bịa wee sị na na anyị jikwa ezigbo obi wee mee gịnị wee chigha na anyị ga-abịa anyị bịa na anyị nafa na anyị ga-alụ ife ọbụla asị anyị eme ka ọ wee dị mma na anyị dị na ya and kamgbe afọ mma agwa gị o nwere onye ọbụla ga-asị na ndị Igbo especially na anyị nwa dara iwu a na anyị nefela anya maazị Filip Efiam ọ jekwa jụọ ndị Igbo niile kama o kwuru okwu bụ obi ndị Biafra na anyị ga-enye ntụkwasị obi niile na enyemaka niile e nye wee na-asị ka ọ dịrị Naijiria mma na-amaghị ife Naijiria mere anyị nke ọzọ o wee sị ha it my sincere hope The lessons of the bitter struggle have been well learned by everyone. The bitter of the bitter struggle have been by everyone. Ya bụ ofu ebe anyị akparụla nkata ọfụma maka ya o nwere na onye na-asị kedu ife anyị mụtalụ na-arụ ito afọ ife a niile mee ndị Fulani ọdụrụ nkafa ajụghị ese na onwefe nwere ifefe amụta ifefe amụta n'ime bụ na imegbu ndị a bụ ife anyị ka ga na-eme and ike nafe emerie ọfụma na mbụ nafa ga na-eme ya ọzọ lee na ọ bụrụ na m emetara ya etubesichi imegbe kpachọzi ụzọ ọzọ ha ga-esi na-eme ya mana ndị Igbo anyị wee jụrụ n'onwe anyị ajụ na-asị ọgụ a nụrụ kedu ife anyị mụtara ya ka ife ọkụziri kụziri anyị mana ofe Filip Efiong na-ekwu o wee sị em I would like therefore to take this opportunity to state that I Major General Philip Efiong ya bụ rank ya na Biafra ọ bụrụkwa rank ya na Nigerian Army officer administering the government of the Republic of Biafra now wish to make the following declaration that we are firm, we are loyal Nigerian citizens and accept the authority of the federal military government of Nigeria, that we accept the existing administrative and political structure of the Federation of Nigeria, that any future constitutional arrangement will, will be worked out by representatives of the people of Nigeria, that the Republic of Biafra hereby ceases to exist. Now, kedu ife ọ na-ekwu ọ si na anyị ga-echi ya na anyị ama mgba naijiria mgbe okporo anaghị emenụrụ ya wee na-asị na ife ọbụla esikwaba kịta n'ọka a ga-esi na-eme kama na etu e ga-esi bi na ịga n'iru na ọ ga-adịzili ndị naijiria niile ịgbakọ ọnụ wee chịkwaa ka a ga-esi mie mana ọ bụrụ emerọna ya na ife nwetakwala okwu a niile ndị na-asị ka anyị pụkwa ka anyị pụkwa ka anyị jee meekwa Biafra n'agbanyeghị na ọ bụrụ sọ ndị Igbo mere ya bụ projekti na ọ bụrụ ndị oyibo Biafra maka ọ bụrụ sọ anyị mana ndị neveve asị ka anyị jee pụwa bụ maka na akpazi nkata ka a ga-esi bi maka asị na ekweta enweelarụ n'ute mana e, e, Naijiria gbakọbara ife niile azụ ya bụ isi nkwue na ebe anyị nọ na 27 ka anyị tinye gwa kama na okwu dịzili Igbo bụ ịjụ onwefe ajụjụ kedu ife anyị mụtara na mgbe anyị nke izizi ejele eje kedu ka anyị ga-esi wee chịkwa onwe anyị dozie onwe anyị maka na asị na dinta si na ọ bụrụ na eleke ntị ọba pebezie ebe ya ga-agba atụ atụ ọbụrụzi nzọgbu nzọgbu n'alụ na akọ na uche ọnwa ife ndị Igbo n'obi anyị chọ imelụ ụwa anyị ga-emelili ya ọbịa nwere ehi anọchi anyị ya kama na anyị ga-anara na. welile anyị gụọ eze anyị ọnụ wee doo edo tụọ wee gbaa na ọbụrụzizi e, maka na e, ọbụrụzi ife ekwu ka a na-eme maka na anyị ji ọfọ mgbe anyị chiga anyị ji ọfọ anyị kwupụrụ ya anyị kwuru na anyị ga-abata na anyị ga-enye aka na anyị ga-enwụrọ na anyị ama mgba Naijiria mgbe okpuru mana anyị nwedo n'ọgụ ebego mana onwe ndị anyị na-aba n'ụlọ ọgụ wee bidokwa na 1970 wee nụgide ọgụ afọ wee lue taa fa na-agba anyị mgbe okpuru ọ bụrụzi nke a na-agba egbe na ejizi ejizi alụ wee na ọ nwoke be anyị sị na a na-alụ onye ọgụ matematiks n'isi ọgwụgwọ ka ọra n'ọnụ ileba anya n'ọtụtụ ebe gị bịa ghọta ihe niile a eh, ị na-akọwa maazị Odeluga bịa wụ ọtụtụ ndị mmadụ na-ajụ kedu ihe mere ọgụ Biafra jiri bie ndị Igbo buru ngwongwo ha gbasawakwa na Naịjirịa niile ya bụ na ọ dịka na ndị Igbo ghọtara n'oge ahụ n'ihe Jeneral Efeon kwuru hmm. were ya dịka ọkpụrụkpụ okwu ha ji eme ihe hmm. bịa kwuo mee dịka ọkụkọ si nke eriri erilakwa azụ ka anyị lekwa ma ga-eme ihe a meta ya ọzọ meta ya ka ọ dị mma gawa n'ihu mana ihe na-ebenụ ihe na ebe isiokwu awụrụ Maazị Oke ndị maka ọ na-awanye na-ekwu okwu a ọtụtụ ndị na-ege anyị ntị na ndị na-akparị anyị ụbụbọ ụfọdụ ọ na-adị ha ka a ga-asị na anyị nwa n'ebe a na-akparịta nkata ndị a ndị kụrụ na anyị bụ ndị na-achọghị ka ihe ọbụla gaa aga n'okwu Biafra isiokwu abụrụ. ile anya na 1979 maọbụ aga m dị 1976 oge ekere Imo steeti na Anambra steeti onye mbụ ahọpụtara ka ọ bụrụ ọchịagha gọ gọvanọ na-achị Imo steeti bido na 1976 bụ kọmanda Ndubisi Kalụ ọ kọmanda Ndubisi Kalụ mere ihe a na-akpọ the area mapping of Owerri Capital Territory abịa ruo na 1979 Maazị Sam Ọnụnaka Mbakwe abịa were that area mapping were the blueprint nke Maazị MY Ọkpara jiri bido ya na-akpọ the Eastern Development Agenda bido mmepe obodo n'Imo steeti pati ya bụ pati Dr. Nnamdi Azikiwe NPP n'otu aka kwa ji nwa obodo na Anambra steeti ọ dị ka ndị a nwere ndị nghọta pụrụ iche n'ihe a ga-eme ka Igbo nwee ọnọdụ na Naịjirịa ọhụrụ pụtara ihe mgbe ahụ afọ itoolu ka ọ gobere mana ka ọ dị ugbu a a na ebidokwala kpọwa nkata a na-adụ onye kwela onye kwela IPOB abịa na masọb nke ụwa ike ugbua ozi anaghị anụ ntị anaghị ekpa nkata anaghị ajụ asị dịka maazi Odeluga kwuru si nne atụrụ e, e, e, ebule nke ụmụ atụrụ ji igwe na-asọ n'igwe na-asọwaji isi na-aga na-aga na-aga ebulasị ha ebe anyị ji anyị ole nne atụrụ si mara na ọ dịka atụrụ nụrụ ibe ya na ibe ya mụrụ nwa o jee mmụọ nke isi aka ya aka current agitation ihe a na-azọ ugbu a atụlere ya nke ọma aghọtatịrị ihe a na-ekwu okwu ya bụ ihe anyị chọrọ ya um, ajụjụ ị na-ajụ ụdị oke mkpa ma o nwere ihe maazị odeluga kwuru nchọ ka ọ bakwa anyị ndị ọfụma maka na onye amara ebe mmiri gbaba ya anaghị ama mgbe ọ kwụsịrị ya ọ bụrụ na a na-akọ ma ọ bụ na-ekwu sọsọ kedu ihe kpatara ndị Biafra ji wee kwụsị ya bụ ọgụ kedu ife kpatara e o ji wee bie maọbụ kedu ife ebu n'obi wee kwụsị ọgụ ọ dịkwa mma ịkpa kedu ihe kpatara ndị kpọrọ onwe ha Biafra e ji wee bunye ngwa ọgụ ịzụ onwe ha maka dịka maazị odergasi kọwaa ya ọ kpọrọ ya strọgụl n'oyibo mana ọ maka na ife ka nte batakwuru nte n'ọnụ ọ bụrụ na ndị nọ mgbe nọkọtara ofu ụbọchị Kunye maọbụ ojukwu Kunye, sị ha ka ije zigara ha ozi na Biafra ka mma ka ije n'ụsa ha ọgụ chụpụ ha kwapụ ha ka ha rapụ anyị ka ha ghara ịbịa n'ime be anyị a na-egbu ndị niile si n'ọdịda anyanwụ na-egbu ha n'ọwụwa anyanwụ na-egbu ha ka Naijiria ha naanị ebe anaghị egbu ha bụ ebe ndị ọdịda anyanwụ na onwe ha ka nkụ ya ebe ha bi n'ọdịda anyanwụ e wee gbawa ọsọ ndụ ojukwu wee ka laịnụ n'ụzọ ebe ọ na-achịkwata sị na ọ bụrụ na ị gbabata ụzọ ebe ahụ gị mụrụ na ndụ gị ndụ gị ya na ndụ gị dị gị n'aka o nwere onye ga-enye gị nsogbu mana ọ bụrụ na anyị niile o mere nke ọ kwadoro ka ya na gọọmenti etiti Naijiria nye aka iji kwụsị ihe na-eme ma ijikwa mee ka ndị gbanatara be ha nwee udo ọ bụrụ etu ahụ ka ha chere akpa nkata ụzọ one na one maka na gọọmenti etiti adịghị eme ihe ha kwesịrị ime ka m mara ka a ga-esi wee mee ha ka ọ gaa n'iru nwee nke a kpara na Ghana eche na nke ahụ agaana mana ya bụ ihe gaa ka o si gaa ndị Naijiria chegharịa mgbe ọgụ bidoro ọ bụrụ ndị Biafra je kwụrụ kwụrụ ndị agha kwụrụ gbaba mgbọ ọ ndị Naijiria kpọwalụ mgbọ chụba ndị nọ n'ime Biafra etu ahụ ka ọgụ si bido Biafra wụ ebe ndị mmadụ na-azọ ndụ ha na-azọ onwe ha ọ bụrụ ọgụ ndị mmadụ biliri iji wee zọta ebe ha ga-akpọ nke ha mhm. ọ ịzọ onwe ha ka ha ji wee zara ka ha were ọnwụ na nke ha nke ha wụrụ ofu maka na ọ ọnyanwawa isi mana ọ bụrụ na ị na-azọ ndụ gị ọgụ bịakwute gị ụdị ihe mere oge ahụ mee na agụụ na ọgụ na ife ụwa niile ka ha ra wụrụ ngwa ọgụ kwado ndị na-emegide gị o nwere ka ife ga-eruo azọba ndụ maka na ọm um, a sị nọ anamachi icheta ka Dubai si ya ya na anụ gbanata echi nta ọ bụrụ na ịchụba anụ ahụ ma ọ ịchụba ka ọ gbana ijide anụ na-agbana merụọ onwe gị arụ onye dị ndụ <laughs> enyi nwoke si na onye dị ndụ na-etoja onye dị ndụ ga-achụba anụ ọ ndụ ofu ndụ ahụ ndị Biafra na-azọ na mbido ka a na-azọ na ngwụcha mgbe efiọm gụsịrị ya ihe ka nanya n'anyasị wụrụ anwụ mana ka anyị kpakpazie n'isi chọba Naijiria dị mma ka agbụrụ ofu nke bụ agbụrụ ihe anyị na-ekwu tata bụ ọ bụrụ na ihe ahụ anyị rapụrụ ya tupu ebido ya tupu ebido mmegbu Naijiria ọ bụrụ ndị nọ na ọwụwa anyanwụ Naijiria mgbe ahụ dịka MI ọbara ndị tọrụ ntọala ya nwere ebumnobi eji alụ ọrụ wee na-abịa tupu ihe mere anyị eme ị na-akọwa na maka ndị na-ege anyị ntị na anyị nwa na ụfọdụ ndị ka ya bụ ọgụ kwụsịrị ihe dịka arụ iri dịka Sam Mbakwe ma ji nwe obodo ha Bido bidokpakpa bidoro ebe ọlụ ahụ kwụsịrị gaba n'iru kedụzi ihe merụ o ji wee dị ka anyị na-emekwazi ka ndị ụzọ ndị mba ọzọ ọ maka na anyị na-eme ka ndị mba ọzọ maka na ka nke ndị ndị politishan nke ihe a na-ama m na Second Republic ka Third Republic ka a na-akpa mgbe ndị politishan chigatara ka Obasanjo wepụrụ aka n'ọchịchị na na 70 or 76 ka 78 79 ka Shagari na ndị otu na ndị ọzọ ọzọ ndị na-achịgasị na steeti batara ndị ahụ nwere nghọta ebe anyị nọ ya ndị be anyị etikwala ọchịchị n'aka nwere nghọta ka anyị si ebi nwere nghọta ka ndị chịrị ha nwere ife nṅomi ndị ha ṅomiri wee bido mana ndị agba ọfụ a ọ ga-abụ na ajụọ m ọ dịzi ka onwe ha nọrọ ya tupu anụ agha Ha anọghịkwana ya ka ndị ndọrọ ndọrọ chịrị na 79 wee rute ebe 80 something maka na omume ha na-adị ka ha na-achọ iṅomi ndị mba ọzọ etu ha si eme ndị kịta na-abụzi onye ruo ọnọdụ ka onye bụ eze ya ọbọkwa eze ụdị nke Igbo na-eze na mba ọzọ ọ ga-abụ ihe dịzie gị mkpa kama ọ ga-asị gị nekwa ka ị ga-esi mee ọ dị mma ma ọ ka njelu gị ozi a ka ife wee gawala anyị niile ọ gbachanye gị ife n'aka ọ ga-awụ irie tata echi pụtakwa ya nwa awụzi ọnụ na-ekwuru ọra gị nwa bụrụ onye odibo ya ọ bụrụ ọchịchị ụzọba anyị ọ ọchịchị si ụzọ ugwu wee gbadata maka na ọ bụrụ na ọchịchị ụzọba anyị etu anyị si eme bụ bunubunu dịka ndị kwuru ọ ife a na-agbakọ aka eme mana anyị ama ama ikpe nye ndị na-anọchite anya anyị tọsọ maka na ndị a na-anọchite anya ha na na-ajụkwa na-asị ndị a na-anọchite anya ha kedu ihe ha melụ gosili na obi adịrọ ha mma etu esi anọchite anya ha kekwana ihe ha melụ iji wee kwado ndị mere ọfụma kedu ihe ha melụ iji wee zoo onwe ha maka na ọgụ Biafra bụkwa na ọgụgụ mmadụ izo onwe ya e, eziokwu na Efiong gosiri na Biafra akwụghị agwụ na ka esi mali ụbọchị ahụ ife okwuru bụ eziokwu mana dịka isi lụta aka ife abalị be kwu na ndị ọzọ na-ekwu Biafra nọ n'ime mmụọ ya wa nwụ maka na ị na-anya na ọkọlọtọ Biafra anwụ na-acha acha anwụ na na-awa na um, na East ụbọchị wee daa n'ọdịda anyanwụ N'ọwụwa anyanwụ bụ ụbọchị anwụ ebinie kwa mgbede ụjọ ọdịda anyanwụ anwụ Biafra kwesịrị ihe na-awa n'obi onye ọbụla ụtụtụ ụtụtụ ọbụla dịka ndị ndị mụrụ anyị si eme anyị ekwuona maka ịga ọfọ ikunye n'ụtụtụ anwụ ahụ awa n'ime obi gị ka onye Biafra ị onwe gị kedu ụdị mmadụ mbụ dịka onye Biafra ma onye ga-abụ nje ebe m na-alụ ọrụ onye bịa ịfụ m mpụnara ya ego ya ma ọ zuru ego ya tupu m lụọ ọrụ akwụrụ m ụgwọ ya onye ga-abụ nje kpọwa afịa inefu anya ghọrọ aghụghọ maọbụ mmanya ya ego ka ọ ghara ikwe gota kedu ụdị mmadụ mbụ ka abụ m onye ga-anọchite anya ndị mmadụ elu ezie m ozi ma onye m ihe ma enye ha nlie ya mee ka ọnọm eriro mpụta nte ha mmanụ n'ọlụ ọ dị ha ka anyị e kwesịrị iji ụgwa ya maka na nchegharị kwesịrị ilu anyị niile arụ iji wee sị mekwana n'ụzọ anyị nọ na ya elu ụzọ anyị kwesịrị ije ihe ma eji tụnyere ya tupu nyefee ya n'aka gị wụta ọ bụrụ na ị na-anya na ndị anyị na-ada eji ndị Izrel E enwee first temple period nwee second temple period nye a ọgbọ mm, um, ebe ịchụ aja nke mbụ na nke abụọ dịka esi nwee Old and New Testament ife nji ahụ ya aka bụ ife dị iche dị na ụdị o nwere nke bụ ka ụwa gbanwere ndị Roman batakwuru ha etu esi ime nke ahụ dị iche na tupu ha ahụ ndị ahụ mana ife jikwa arụzi aka bụ na ile anya na ndụ ha oge ụfọdụ ọ dịkwa ka a ga-ebido n'isi wee kụzikwa maọbụ ebido n'isi wee kụzikwa ha ife ọ pụtara bụ ịbụ onye onye Izrel ebe anyị nọ kịta bụ agbọ mmasị na ọ dị mkpa kwesị na anyị ga-ebidokwa n'isi ịkụziri onwe anyị ịlụtala onwe anyị ihe ọ pụtara ịbụ onye Igbo penjikwuo onye Igbo ị ga-ebu ụzọ bụrụ onye Igbo tupu ịbụrụ onye Biafra na ọ bụ na onye Igbo ka ịbụ maọbụ na ị ga-ebu ụzọ bụrụ onye Kalaba tupu ị bụrụ onye Biafra ị ga-ebu ụzọ bụrụ onye Efik tupu ị bụrụ onye Biafra anyị kwesịrị ibido kụziworo nwaanyị kedu ihe ọ pụtara ịbụ onye Igbo maọbụ onye Efik maọbụ nke ọ bụla ịdị na ya tupu ị bụrụ onye Biafra maazị ka onye ọ bụ mama ego dịka isi were ihe gbasara ụmụ Izrel ji nye atụ tempụl nke mbụ ụlọ nsọ nke mbụ ụlọ nsọ nke abụọ mana ma ebibichara ụlọ nsọ nke abụọ gbasa ha bịa gbasa ha ụwa niile ndị niile kpọrọ onwe ha ndị Juu ụmụ Izrel enweghị mgbe ha chefuru enweghị mgbe ha Jerusalem ma ọ bụla dị mgbe ahụ ka a bịaziri nwee ọ na anyị werezi ya n'asụsụ nke maazị ibe ka a bịaziri nwee ihe a na-akpọ Israel of the mind iwu ihe jikọtara ha ọnụ ma ndị nọ na the Ashkenazi Jews the Moroccan Jews the Egyptian Jews the Iranian Jews the European Jews East European Jews Russian Jews Polish ebe ọbụla ha nọ ihe jikọtara Ọrịa ya Morocco na Ijipt na Libya ma ọbụla dị South Africa ebe ọbụla ha nọ ihe jikọtara ha ọnụ ruo 1948 Israel of the Mind ha jikọtara onwe ha ọnụ bụrụ n'uche na ihe a ka anyị chọrọ na ọ bụrụ na anyị gbaa mbọ hazie onwe anyị n'ọdịnihu Chineke Chukwu abịama kere ha ga-akpachite ha n'ala ha ijikwana gosi gị na ihe dị mkpa karacha ozi the temple the physical temple mana ozi the spiritual temple bụkwa ihe ndị amụma bidoro ikwu okwu ya ụkwa nke Jesu Kristi na onwe ya kwuru okwu ya mgbe ọ gwara nwa nwaanyị Samaria si ya n'eziokwu eziokwu n'oge eruola n'oge abụrụla ugbu a na ozi ife Chineke na n'ụlọ nsọ maọbụ n'ugwu bụ ihe dị mkpa n'ihi na Chineke bụ mmụọ ndị ga-efe ya ga-efe ya n'ime mmụọ na n'ime n'eziokwu the temple of the mind Pọl jikwara gwa anyị na your body is the temple of the Holy Spirit ihe a bịa kpọghachite anyị n'ajụjụ ahụ maazi Odeluga nọ na-ajụ mgbe ọ kọwachara n'ihe jeneral Effiong jụzie anyị anyị nwabụ ndị anyị na ha mekọrọ ihe gbasara ha ha jụbeghị ajụjụ gbasara lesson of this bitter struggle maka na ọ ha ka ọṅụṅụ nwee ihe mere ha ọbara gbanwụ ha ọrụwawu biafra ọwanyụnwawu ndị si n'ọwụwa anyanwụ naijiria ọkacha ndị igbo bụ ndị ihe pụrụ n'ahụ ọbara gbara anyị mana dịka isiri kwuo anyị na-emezi ka ndị mba ọzọ ọwụ n'ihi na anyị na-emezi ka ndị mba ọzọ n'ihi na anyị ahụ na mgbe agha ahụ bichara afọ itoolu bido na 1970 ruo na 1979 Sam ha na ji nwa obodo abata n'ọchịchị tụtụrụ ala Igbo rụgharịa ya Imo State became industrialized Amarako Power Station Izombe Power Station Hydrotech Heclos Assemblage Plant Avotobo Adapam ihe na-arụrụ ya n'afọ anọ ebumnuche bụ na nwa Igbo ekwesịghị ịgụcha akwụkwọ gawa ugwu Awụsa gawa mpaghara ndị ofe mmanụ na-achọ ọrụ ama ihe a na-akpọ industrial layout ka m gara n'ụlọ na Disemba e gaa na Nekede ụzọ Nekede Polytechnic ebe ewepụtara wụ the second industrial layout ama akwụchara ya wepụtacha ya maka ịrụ industries ebe a ka e nwere Hercules assemblage plant gịnị nọzi ebe ahụ ugbu a joint ebe oriri na nkwari na ụlọ obibi mm-hmm. anyị ozi echiche anyị eme ihe dịka ndị Igbo anyị na-azị ajụ onwe anyị ajụjụ dịka gị onwe gị kwuru maazị oke what does it mean to be a Biafran what does it mean to be onye Igbo gịnị ka ọ pụtara iwe onye Biafra gịnị ka ọ pụtara iwe onye Igbo n'otu ihe m ka na-arụtụ aka ihe edere n'ahịa na declaration this concept of Nigerianism wụ ihe ndị dere ịbịanyere aka n'akwụkwọ a ahịara declaration si na wu ihe awụ arụ ndị Igbo na-ekwesịghị itinye aka na ya okwanụ ihe anyị chọrọ ka anyị gbanahara anyị achọghị iso na ya wụzi ihe anyị bụ n'isi na-akpagharị ọ ya wụ na ihe na-eme anyị ugbu a na-emezi anyị anyị aghọtazie anyị aghọtaghịzi na n'eziokwu eziokwu ee ndị anyị na ha lụrụ agha ndị ọkọ akọghụ ha ọgbasahụ ha enweghịkwanụ ha ohere enweghịkwanụ ha ohere ịbịa tụgharịwa uche si ihe a merenụ mana anyị na onwe anyị ajụla ịtụgharị uche ọ ya mere ihe mere anyị ka ji eme anyị ugbu a anyị bịazie si na anyị na-alụ anyị chọgakwa Biafra ọzọ ka anyị chọrọ achọ anyị ajụọla onwe anyị ele <laughs> mhm. ọ ya bụ isiokwu anyị achọghị APC anyị chọrọ abga kedu ihe mere anyị na e, kedu ihe mere Imo steeti gịnị mere abga Abia steeti gịnị mere abga na Enugu steeti gịnị mere abga na Ebonyi steeti anyị achọghị APC mana ndị nọbụ APGA wụzi ndị nọ na APC ugbu a bụrụbụ ndị nọ na PDP okwukwa ndị nọ na PDP <laughs> ah, olee ndị ihe anyị nwere ike ime ugbu a ya maazị Ejike na-ekwu okwu eh, eh, ihe anyị chọrọ nnọchite anya ah, eh, maazị Odologwu ekwu okwu civic engagement ka a na-ekwu okwu ugbu a civic engagement ụzọ ka ndị Igbo ga-esi jụọ onwe anyị ajụjụ kedu ka anyị ga-esi nọgharịa ọnọdụ anyị anaghị ekwula okwu ekwula okwu ndọrọ ndọrọ ọchịchị ọ ọzọ anyị na ha abala 2023 ụfọdụ naghị ekwulu ugbo ọwụ tọn ndị Igbo kemgbe 1999 ruo ugbo presidential election afọ ọbụla pụtara na na-eme election president ndọrọ ndọrọ ọchịchị onye isi ala Naijiria asị na ọtọn ndị Igbo ọwụ nke a oge ndị Igbo emechakwa ejele nne gị kụkọrọrọ anyị chọtụrụ prezidensi ka anyị chọrọ ọdịmma ndị Igbo maazị Ejike ugbu a ka nkata a bidoro n'ihi na tọọ e, ile anya ihe mere gị akwazi onye ma ebe mmiri bidoro mawa ka ma mgbe ọ madebere ya otu ihe na-ewute mwute karịcha ihe niile oge Biafra bụ oge nnukwu ahụhụ Igbo tara ahụhụ anyị na ndị agbata obi anyị ma ndị nwụrụ n'agha ma ndị agụụ gburu oge Igbo tara ahụhụ wurukwa oge ọtụtụ ndị Igbo wepụtara onwe ha dị ka amarị ka azọ ihe azọte ka ọ dịrị Igbo niile mma ugbu a ọ dị ka ya echefuole sakrifices ndị mmadụ mere ka ọ dịrị Igbo mma onye ọbụla na-emezi ka ihe mere anyị emeghe anyị gị lekwe n'anya ọtụtụ ndị nọchiri anya si na ha na-anọchite anya ndị Igbo ewerela ihe Igbo ji wuru Igbo ree mere na ịpụtazi e e ebe ọbụla Igbo wụzi ihe eji akpara ọchị enwe e otu ihe zọrọ ndị Igbo ọ na Igbo na-agba mbọ Igbo na-agba mbọ ya wụ na otu ọ bụla isi jide onye Igbo jidekwa ya n'ala ka oshila dị ọ ga-ahụrịrị otu ọ ga-esi hụ ihe ọ ga-eji na-enye ezinụlọ ya erimeri ewezụga ya enwere ihe a ga na-akpọ Igbo taa ma ile ka obodo dị dịka ekwuorile e n'abalị a ma sọbụ apụtala te ọbịafra ọbịafra ọbịafra ọbịafra, ọ mm-hmm. mapụta ya n'ike eme mkpọtụ emerụọ ndị e merụrụ ahụ ugbu a masọb alaala IPOB amapụtala ọ Biafra ọ Biafra anyị ga-enwere onwe anyị ledala mmadụ ole e nwụọrụlanụ na na-azọ Biafra ma Igbo tụrụ ilu si e na-ebu ụzọ zọta ala ma zọwa ute ịzọtadụ Biafra ele ebe Biafra ahụ ga-anọ ele onye ga-awụ onye isi na Biafra elee onye ga na-agara gị oji na Biafra n'ihi na ndị ọbụla nọ n'ọchịchị ewepụtala onwe ha ihe ọbụla ekwukwere echi ọkwa ndị a ga-apụta dị na ha ga-anọchi anya ụlọ elee ebumnobi gị bụ na ọ bụrụ na dịka etete n'ụtụtụ echi enyi ya nwoke Buhari ebilie sị ndị Igbo nwere n'onwe ụnụ ngwa gawanụ unu enwerele Biafra ele onye ga ele ndị ga-achị mm-hmm. hmm? ka anyị laghachikwe ka anyị werekwe nwayọọ laghachi na ahịra deklarashọn mgbe a na-alụ agha mgbe e na-enweghị onye ma ma anyị e ga-emeri ka ya ga-anwụ n'agha amawala atụ na-asị echi ọ gaa ka anyị si chọọ lekwa ụdị obodo anyị ga-ebi na ya ọ dị gị ka o ruole mgbe anyị ga-ebido chebe ụdị uche a mm-hmm. ma ya nọ na Naijiria ayawụ Biafra ayawụ ma ya ga-efere n'ele otu Igbo ga-esi chekwa onwe ha mm-hmm. ugbu a ọtụtụ ndị nọ n'ọchịchị n'ala Igbo bụ ndị ndị mba ọzọ tinyere si ha lekọtawa ihe ya bụ n'ala Igbo wụzi ahịa onye ọzọ kpọsara ọbịa ya jụọ nwa nwa nwa nwa ahịa iretekwara ahịa taa Eh, eh, eh, mhm. ọwụrụ bụrụ itinye ruga ma ihe ọbụla machịrị ha ọ wụrụ ịga chịrị polisi chịjuo ebe niile ka a na-anakọrọ ndị mmadụ ego mhm. ọ wụrụ ịga gba onye ọbụla na-agba mbọ gbuo nwa afọ Igbo mgbe okpuru mhm. ọ wụrụ ime ka ala Igbo emume onye ga-epi ya mere ụmụazị nke ọbụla ị hụrụ ya na-agba onye zụta pasị eburu gbapụtawa ebe ọzọ ọ ga-aga bi ndụ ọ ndị Igbo na-achị ala Igbo ya wụ na ka anyị na-ekwu ihe niile ga-eme n'uche m ihe kacha mkpa ugbu a bụ na Igbo ga-ebido jụwa ajụjụ na-asị ngịnwa nwa pụtara na anọchite anya m gwa m ebumnobi gị mm-hmm. gwa m ebumnobi gị mm-hmm. ị na-arụ ị ga na-eji m si m mgbe m na-abata lekwa ihe m chọrọ imere ụnụ oge ịbịa si na aga arụ ụzọ oge ahụ agaala maka oge oge ọ politiks iberibe arụọ ụzọ taa echi mmiri ama ya ụzọ ala onye ọbụla alaghachi ngochi ala Igbo n'ihe ala Igbo chọrọ ka emeghee ihe ka ọrụ dị ka ụmụazị pụta ka e ha na-eme ka udo dị ka gawụ na e, e, ịtọ mmadụ igbu mmadụ izu oshi ime mpụ ga-ala n'ala mm-hmm. Mm-hmm. ka ọ wụrụ na nwatakịrị gara n'ụlọ akwụkwọ n'ala Igbo ga-agụ hmm. akwụkwọ gụpụta ya ihe ledala ọtụtụ ndị nọ e, ebe ọbụla obodo niile nke emetụkwara nwa afọ Igbo agara m Nsụka agara m ebe agabe ọnụụlọ ka ha gara akwụkwọ ihe m na-ekwu uwu dịka eh, ndị abịa bibido wepụtawa okwu ha na-asị toro m tụọ ekwere m ekwere m kwechie ike na e onye ọbụla bụ onye Igbo gaa gbata akwụkwọ eji atụ e, vootu gaa gbata akwụkwọ ịgbata gị gbatara ezinụlọ gị ọrụ gị nwoke ịgbata gị gbatara nwunye gị ọ bụrụ na ụmụ gị etoruola ịtụ vootu gaa hụ na ha gbatara asị na-egbochiri ụzọ na-agaghị enye ụna ebido n'ụtụtụ mewe mkpọtụ n'ihi na mgbe ị nwere efe ịtụ vootu nwee ike tụọ vootu ahụ kwado vootu gị hụ na onye tụrụ vootu ee eh, na na omerihu ya wụrụ na omerihu maka na ndị ọzọ Eh, eh, onye ọzọ machiri ndị karịrịnụ hmm. ọ ya bụ na mgbe i bidoro mewe ya onye ọbụla nọ n'ọchịchị o welite isi ya echeta na ha afọ atọ ugbu a ma agakwa yọwa ndị a ka m hmm. metụkwa ka obi dị ha mma hmm. n'uche m ọ ihe ga-anọ 2023 bụkwa echi taa ka e ga-ebido chụwa ewu ojii a ọrụ na ala Igbo ga-adị mma ọ ọha m n'uche ya ihe rụtụrụ aka na ya ugbu a maazị ejike ha civic engagement mm-hmm. dịka ewu ndị mmadụ iburu n'uche nwee nghọta na ha kwesịrị isonye n'ihe na-eme ka onye ọbụla mara na ị nọ n'ọchịchị ị n'ọchịchị iso ka anyị ghara ịdị na-asị nọ ndị dịka ị kwuru ndị na-ejere anyị ozi ugbu a ozi anyị nwa ka ha na-ejere ozi ha ozi ndị a na-akpọ procurators ozi ndị ndị iro anyị jiri ha ozi agagụrụ agụrụgụrụ ajụọ ha ahịa ejire gị ole ka ị retere mm-hmm. ya bụ na isi Port Harcourt na-abịa owere polisi agba ụsụ ebe niile amị kọstọm mhm. civil defense gị si mhm. Benin na-abịa nwere isi na Port Harcourt o nwere ebe ị ga-eru ị na-eleta anya ruo ụdị ihe ruo otu kilomita anọha chen nke kewu federal police kewu steeti police kewu federal police nke IGP that's inspector general of police special squad nke ọzọ awụrụ amị ị na-ele n'obodo anọrọ agha n'obodo anọ ha agha <laughs> mana ibe ihe niile a na-eme anyị nwere gọvanọs anyị nwere ndị senatọs na ndị na-anọchite anya anyị na House of Reps National Assembly ha lọtawa ha na-aga na entourage chịrị mobile police tinye n'ihu gbunye siren e clear amepere ha ụzọ ha gafere ụmụnna ha na-anwụ mm-hmm. anyị gbachie mm-hmm. nkịtị mm. ugbu a maazị Ejike ihe ihe rụtụrụ aka ugbu a dịka ị na-ekwu jee were PVC gị eziokwu mana ihe m chọpụtara otu ihe m chọpụtara na-eme na mpaghara ọwụwa anyanwụ Naijiria taa wụ na nke mbụ na ọtụtụ ndị mmadụ na-anọ n'ụlọ anaghị ekwulu okwu jee werenụ PVC unu jee gbata na akwụkwọ unu ji atụ vootu ọtụtụ ndị mmadụ ga-anọ ruo mgbe o ruwere nso nso ịtụ vootu ndị mmadụ etetewe n'ụra ka ahụ otu nke ọzọ abụrụ na mgbe m nọ n'ụlọ na nso nso a ị na-agagharị n'ebe ndị ekwesịrị inwe ọfisis electoral ọfisis ndị INEC ebe ndị mmadụ kwesịrị ije mee rejistreshọn iruo n'ọfisi ndị ahụ ọtụtụ n'ime ha gbachiri agbachi enweghị onye na-arụ ọrụ ebe ndị ahụ maka a na-ekwu ihe a gị gaa n'ugwu Awụsa gị gaa na mpaghara ọdịda anyanwụ ndị mmadụ na-erejista na-ewere PVC naanị na East ka ọfisis gbachiri agbachi ndị mmadụ akụ ịjụọ ndị na-arụ na INEC gịnị mere ọfịs ndị ọ ji gbachie enweghị ndị nọ na ya maka maka ndị ga-abịa iwere akwụkwọ irejista fọ vootu sị gị na onwe ndị na-abịanụ gị jụọ ndị mmadụ ijere were akwụkwọ gị mba ijebe ma e mechaa ma eje ụfọdụ asị gị na a jere echi mbọ ọ gbachiri agbachi mana anyị nwere ndị eze anyị nwere kanselọs anyị nwere ndị nọ na nashọnal asembli anyị nwere gọvanọs anyị nwere ndị na-achọ ka ọ dị ugbu a na ha ekwuola okwu na ha ga-azọ gọvanọ ha ga-azọ haus of rep ha ga-azọ senet ha ga-azọ nke a ha ga-azọ nke a ndị ga-atụrụ gị vootu ịchọrọ ka ha tụọrọ gị vootu ndị gị na-akwado ị ga-ebunye akpa rice ha enweghị pvc elee mbọ gị na onwe gị na-agba iji hụ na ọfịs ndị ahụ na-emepere ya adị mmadụ nwee ikike ọ ihe a ka m chọrọ ka anyị tinyekwu ọnụ ụmụ dị njọ ị bụrụ onye na-eze izere agha obodo ọbụla ana m adụ n'aka na ntị ihe ọbụla ga-ebute agha arụ anyị achọrọ ya udo ka anyị na-achọ n'obodo anyị mba ife ikwu dịka efifie maka na onye chụrụ onwe ya n'ụgbọ dị n'ụgbọelu tere ya ọ mụ onye ji ka o ji ya n'aka ka ụkwụra nwaanyị ka ọ ga-atụkwasị die ife anyị nọ na ya kịta bụ ọchịchị demokrasi ọ bịa bụrụ na ọ bụ ọgbara igbogharị oive anyị nọbụ eme gboo bụ na na-ekweta alarụ n'ute na ụka akpara akpa noisi ka eji ekwe n'elu kịta ife ụwa nọ na ya na ebe naijiria nọ na ya nke anyị so n'ime bụ enwebe ndọrọ ndọrọ ọchịchị imirikiti mmadụ apụta ndị a na-achị achị ma ọ bụ ndị chi ịma ndị fachọ ịrọpụta ga-ejerefe ozi patụọ aka pịa aka ọfụma wee wepụta ọkpụrụkpụ igbu mmadụ anọ PVC a ka ị ga-eji wee gwuo okwu ọ bụrụ na rie ịgba aka onye na-asịkwa na amazieti n'aka na ya dịrọ na ya nnọọ na Naijiria lụrụ alụ ntụ ka ọ na-atụ onye si na Naijiria lụrụ alụ mmụọ ntụgbu were jee Abuja na alụkwa ha ego na-akụsa ọnwa ebe o jije o jide mpempe akwụkwọ naijiria wee gaa ọgbakwa aka pụta na-azụta mba na-asị na ya si biafra site meghe ụzọ aghasị asọrọ ka na ụsọrọ nwa ncha ya bụ na o dịka ebe ebe mma um, onye ji o ya n'aka ka anyị na ka anyị kịta ife ọbụla ofe nwere ife ọzọ anọ na ya kịta na-abụrọ ịchọ nọ nwa amadi ma amadi ma nwa ikorobịa ma ọ bụ agbọghọ rọpụta na ya ụbọchị ọlụrụ ọlụ ụna achụwa ya kee ka ị ga-esi ya ọ bụ PVC ma nọ na Biafra ma nọ na Naijiria ebe ọ ị nọbụ ọchịchị nke demokrasi ọ bụrụ na ị na-atụ vootu na-asị mba na ha ga-emeriri ị na-agba ịlụha ukwu ya bụ onye ọbụla bụ onye Naijiria anọ e ya bụ ife ya ekwu ekwulie n'ahịara na onye ọbụla ga-abụ onye Biafra mgbe afọ a sị na ị ga-amụ iwu Biafra ka ọ ghara ịbụ onye uwe ojii pụta ọ na-agwa gị ife ị kwesịrị ime ma ọ bụ ọ kọfie ka ị wee malụ ọ chọkwana ịgha gha ụgha ka ị malụ mana onye ọbụla ga-etinye uchu n'ọbụ ofu anyị ife anyị ka ọ bụ ọ bụrụ gọọmenti fa ọnka anyị gọọmenti anyị ya na oge elugo igbo ga-eteta n'ụra maka oge ncha ana ọ na-ekpere na ọ na-ekpere na ọ na-ekpere onye ma na na ọ ga-adị Naijiria mma amen mba ọ ga-adị Naijiria mma bụ na iso wee na-arọpụta ndị gị ma bala uru mụ ife ga-esochi ọ bụ na ịfụrụ mmadụ ibi ịtụnye aka siziga ọ bụrụ na ịfụrụ onye ahụ eziga na ndị fe na ịpịla aka na afụrụ mmadụ iwepụta onwe gị agaghị enwe ndị ga-akwado ọ bụrụ sọsọ ọ nwere ndị ndị na-achị ya ndị a na-asị ka edugaba mụ ọgwụ maka na afọ mmadụ ka ndị ga-akata aka ji juzie n'ọgbọ nwụrụ ndị bụ ife ga-apụta ife dị ka lokal gọọmenti elekshọn ịmana na ya bụ ife dịzi ka onyịlụ etu mamlisi nyụọ dịka mamịrị si nye ọgụ lokal gọọmenti elekshọn gọvanọ ọbụla si na ya eme lokal gọọmenti elekshọn bụrụ na agha sie unu ekwenye ya ṅụa mmiri tọgbu iko maka na mgbe a ka aghụghọ na ntụ niile ti bido na mgbe ọbụla eji na lokal gọọmenti n'ebe afọ ka a ga-ebido zụba ndị agha eziga na kapital maọbụ manụ taụn union ndị na-eme magomago ebe a akpọ nzukọ ụmụnna Eh, eh, prọfet eh, asu na eje na n'ebe a ka agha nọ n'ala destiny n'ume ụmụnna gị ihe soba ihe esote ya ọnụ n'okwu ọ bụrụ na okwu ọnụ eruro n'okwu na ụmụnna gị ebe ka ka okwu ga-esilu na Naịjirịa ma ọ bụ na steeti ị ga-eje na ụmụnna jee na akpakpọ taụn union pụta isi nọ mba n'ọsọ ndị aghọ na baa na ya solu na igbo okorobịa ịnọ n'ọgbọ tolu ndị ọgbọ gụ ebe a ka demokrasi igbo bido ebido ebe a jiri nwayọọ gbelegbelegbele ehe e wee solu e, onye si na isi na si na lokal gọọmenti i wee gaa steeti ma ọ ezipụ eziga Abuja ịlụzie bụ ịnụ ọgụ ọgwụ ka ọ m ya bụ ife ọ e, nwere etu ọzọ anyị esi zụta ana Igbo na-abụghị iji PVC anyị wee rọpụta mmadụ ana m ekwu okwu ivotu pati oifu mmadụ ma ọ nọ na ABC BBC TTC wawawa chọọ mmadụ bụ mmadụ unu trilia ya ojebela ozi ah, <laughs> maazị oke adụ m ka ị ga-atinye tupu ọnụ n'okwu a nwa obere oge n'ihi na oge anyị apụwala pụrapụ pụrapụ Ah, maka ihe anyị na-achọ okwu a na-ekwu okwu ya civic engagement n'ihi na ọ dịka a na-ekwuasị gọọmenti eh, eh, eh, politics is a dirty game ah, ah, Ọ dịka ndị Igbo anyị ekpebiela na o nwere pati nke anyị na-achọghị mhm. mana ịbịakwa n'ala Igbo taa naanị Anambra steeti ebe Abga na-achị the rest of Igbo land steeti APC ịma na a na-ekwu Abga dịka ife a na-eme amakazi nọ Abga Abga mana o nwere onye soro ya n'oyibo si na ife na ife ndọrọ ndọrọ na eto esi anọchite anya wụ permanent interest not permanent enwere permanent friends or enemies oyi mmalụ ife ebumnobi ahụ ife eji wee lụọ aka si n'ife a wụ isi sekpụnd onye ọnwụ na-agbado anya na ya maka na ọ ụlọ na abga m eme tata dịka isi kwuo <laughs> nwee mgbe ndị mmadụ rapụrụ abga banye PDP na ọhawa na-achị mgbe PDP ya wụrọkwazi ha na-achị ndị ahụ banyekwalụ si abga gbaje PDP sokwa ndị sikwa PDP jekwa APC ịma na ife ọjọọ na-adị mma ọgbụgbụ ọ na afịa arụ maka agha sị na krọs kapet na krọs kapet na ife n'akụkụ nke ni ka mma ka ijele ebe ahụ na ha na-egosi gị ife ka mma ọ bụ na ị nwere onye ị na-akwado ọ pụtara na onye ọbụla otu onye ọbụla si ide onye ahụ dị mma na ọnya ka ị na ife ndị ahụ na-esowe ego maka na ọ dị mma ịkpụ ya afa ka a na-akwadobe eh, ịtụ aka n'akwụkwọ na mm, nke gara aga na Anambra steeti onye to osote onye awa gachaa gụọ ya n'ọnyịnya ọwụwụ na achọ achọ gọvanọ afụghọ asị ya nwoke weghara ọkwa nọkọta si ebe ọ nọ n'abga fefe isi na APC mgbe a jụrụ nwoke ọ sị nọ ife ọwụwụkwọ nna ya na ebe ya anọfụ ndị ọzọ ka ọ na-awa ha gafee nye ha ego na ego ka e chere iweta o gosiri ebe obi ede maka nwata na-ebe akwa na-alụ aka ebe ọ na-alụ aka nne ya nọ ya nna ya nọghị ọ pụtara na ife a na-efezi na be anyị ife a na-achụ na be anyị ife a na-eso na be anyị wee ego maka onye ahụ na ụmụnna mmadụ pụta na-ekwu ife ịma na-ajọ ife na-eme ife ịma na-ajọ ife masị ihe ma na onwere ego ahapịa iji kwụnyere ya n'azụ maka na ị na-eche na onwere ife ya ọyawa atụpụta ọdajere ọ dị njọ mgbanwe obi ịma na ngụpụta ahịara abịara gasịa n'oyibo asị na revolushọn revolushọn wụ mgbanwe onye oge ụfọdụ dịka revolushọn si mgba na ọgụ mgba na ọgụ mana ịma ndị alakụba da na na revolare is to chigharị ịtụgharị ndị ndị alakụba na-akpọ nke ha jihad isi oge ụfọdụ ụfọdụ ịchekwa na mgba na ọgụ maka ha kọwalụ ya ha sịgo na mgba nke pụrụ ime mmụọ ọkwụ n'okwu ife ahụ na ọghọtafie na aghọtaghị aghọta ife o ji dị mkpa na anyị ga-ebido ghọtagbu onwe maka o nwere onye anyị na na-ekwu na onye na-akpanyela anyị ụka na Fesbuk makata jụọ ajụjụ si gịnị ka ọ pụtara ịbụ onye Igbo <laughs> pụtara ezigbo ajụjụ onye ọbụla kwesịrị iji aka aza o ji dị mma ka anyị jiri aka anyị zaa ahụ ka anyị wee nwee ka ọ ghara ịbụ na mmụọ gwarụ chọpụta gị na mmụọ kpebie kedu ihe ọ pụtara ịbụ onye Igbo onye ọzọ na-ekwu ụdị ife anyị na-ekwu atụ onye ma ekwe na-asị kedu kwanụ maka ndị nwere okirisi ofu ife a ka anyị na-ata ọ chụpụrụ onwe ya n'ụgbọ si na orute ihe isi na Naijiria emebie na na onwe ka PVC ga-esi ka ọngụ kwuru otu na n'ọnụ gị na nke Chukwu maka etu ahụ ka isi kwado etu ahụ ka ị ga-esi mee mana ọ bụrụ na ị chegharịa ọ bụrụ na ị gbanwee ọ bụrụ na inwe ndọrọ ndọrọ nke ime mmụọ ịma Pọl ọbụrụ Pọl na onye dere akwụkwọ ndị Hibru gwakọta ha sị ha na naanị ekwu na ife dịka oge a na ụlọ ekwesịghị n'ịbụ ndị nkụzi ka ekwana ife o ji wee dịkwazie ka ga-ebido n'isi ịkụziri ụlọ abịdị nke mgbanwe na isokwazi onye nwaanyị ofu ife a na-ajụ ndị Igbo ndị ibe m etu anyị si bido na etu anyị si gawa na etu akụkọ kọrọ maka anyị ekwesịrị na <laughs> ebe ọ a lụrụ aka si n'igbo onye igbo ndị mmadụ a na-asị o ka eje gee ntị mara ihe onye anyị ekwu mana ka o si dịkịta ọ dịkwazie ka anyị ga si n'azụ bido ya ọ dịka onye dalụ damina onye nọ praịmarị 6 daa nke na-akpọdara ya ka o bido na praịmarị 1 hmm. ọ dịka anyị ga-ebidokwazi n'isi tiwa tiwawasili hmm. wee bịawa mana Pọl mkpọrọ afa mbụ St Pọl akwụkwọ ndị kọrentị nke bụa isi nke ịtọ ya ndị kọrentị nke bụa isi nke ịtọ na mbido ya e, ọ jụọ sị kedu o ife ọzọ fọrọ anyị niile idere ụlọ akwụkwọ nke a na-akpọ rekọmendeshọn kunu kwesịrị idere anyị nwa kedu ife kwesịrị ka anyị si n'aka ma ndị na-anọchi anya anyị ma ndị a na-anọchi anya ke onwere ife anyị kwesịrị inye nwa ọ mba onweghị ife ahụ niile dị ụnụ onwe ụnụ ya onye ọbụla na onwe ya ma akwụkwọ ahụ edere mberede mana ife dị iche dị maka ọ na akwụkwọ edelu na-ederie ya na-eji mmụọ wee dee ya n'obi nke mmadụ ọ bụrụ nke edelu n'okwute ife edela ede nke eji nkide ọsị na nke ahụ na-emebi emebi mana nke eji mmụọ de na-enye ndụ ya mmụọ na-enye ndụ mana akwụkwọ akwụkwọ na-egbu egbu fenjisi na akwụkwọ na-egbu egbu na ndị a na-asị bụ ndị gụrụ akwụkwọ na be anyị egbuo na anyị mmụọ ka anyị ga-echigha na ya maka ọ n'ime mmụọ ka mgbanwe dị mkpa ndị na na-ege anyị ntị n'ihe anyị na-akpa nkata ya taa civic engagement anyị na-ekwu okwu jee weta PVC asị na ọfịs mechiri emechi na nke ọzọ ndị na anọkata ndị IPOB si there will be no election in the East there will be no election in Imo State there will be no election in Anambra State <laughs> ha na-aga enwe ntuli aka ọchịchị ihe pụtara na isi ndị na-achị achị ha chịrị gawa mm-hmm. asị m pụwa let me say something provocative here mm. IPOB, turn yourself into a political pressure for the good of Igbo land. gosi na anyị ka esi achị banyenụ pressure group ka emepee ọfisi ndị ahụ mobilize yanụ ndị mmadụ mobilize people to go and get their PVCs mm-hmm. mgbe egwu atụba ndị Abuja form vigilantes during election to make sure there is no rigging and snapping of, of Stop fighting the federal government. Fight the evil in your land. mba ịgbọ ibe elu na-ata ọ bụrụ na inwe ike mee ihe a ọ ya wụ that Biafra of the mind ọ ya wụ the temple of the mind ọ ya wụ ihe wụ ebumnuche what it may it will take to to extricate ndị Igbo from the Nigerianism ahịara declaration si chukwekwela anyị ga-edowe okwu a ebe a maazị oke biko mechiere anyị okwu biko ebe ọ bụla ị na-ege anyị ntị nkata a kwụsịna na ya akpacha na ya tata ya akpachabeghị ebe ọkụ ebe ọkụ nyụrụ edebe ọwa mana ụbọchị nta anyị achụkwa na owere njinya anyị ga-ebidokwa ebe anyị ga-akwụsara ọwa wee gawa n'ihu biko gịnwa na onwe gị gị na ezinụlọ gị agbata obi gị ụmụnne gị ụmụnna gị kpalụnụ nkata gaa n'iru mana ọ bụrụ naanị ị na-akpịa ka ọ bụrụ nkata ọkwụ na-akpa aba alarụ n'otenye akpachazie o nwere ife ga n'ezie ibeghezi awụka omume anyị gosi ya biko ma nke ka nke ọ bụrụ na nke a izizi ị na-anụ nkata ya ọ gaghị ọtụtụ ndị anyị kpara mana ha ncha dị ebe ị nwere ike ịnweta ha na Facebook ịchọọ ya na Igbo Heritage Foundation ị ga-ahụ Institute Igbo Heritage Institute na Facebook ị ga-ahụ ihe ndị anyị kpara n'oge gara aga wee gee ntị mekwanụ ka onye ọzọ too gị gee ntị gosi onye ọzọ ọzọ bụrụkwa na ọ bụrụ na ị ya na pọdkast mee ka onye ọzọ nweta ọ bụkwa nna ị nwere pọdkast mana ị nwetabeghị ya chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-akpa nkata kwa izu kwa izu ya izu ụka anyị na-enekwa n'anya na ị ga-esonye anyị n'oge na-abịa aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị ejikeme ọbasi ndị be anyị ka anyị jide ka anyị ka Odeluga mụ na anwụchuna onye asị ya raa ka o ji ya gbara ife ọ na-eme adụrọ m maka ọrụ agha na ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya doro anyị mma dịrị agbata obi anyị mma ebe ebere ugobere nke si ibe ya ebela ụkwa ya doo ndị anyị jide n'ọfọ ọfọ na ga ka ọ dị n'ụbọchị ọzọ